amaghị ọkwa na ọma etezi aka igbo anwụrụ pii asị Peter Ochie kara igbo ya nwụrụ o nwere ihe emekata igbo anwụrụ ebe nta dị ndụ ka anyị bụ ndị igbo nwere oke n'asụsụ anyị na-abakwu maka asụsụ anyị amaka na asụsụ anyị nwere oyiyi n'ụbọchị taa ana m asị bikonu kwalite na asụsụ na omenala igbo ebe ọ bụla nọ na-ekpọ nwa asị ka ọ bụ na ịkụziri ihe asụsụ nne gị na nna gị kụziri gị onye n'ụlọ akwụkwọ sụba sụpịrị sụpịrị ọ bataghara n'ụlọ o tufuo sụpịrị sụpịrị sụba igbo onye kpọrọ m wee jebe na Ifeanyi Nwosu Igbo akademi. iwe na-ayọ ọra na eze igwe mmadụ niile si gbaa mbọ fụ na dis Igbo akademi na ọbara anyị uru site n'ime ka ụmụ anyị jee ebe ahụ jee mara etu esi edi Igbo mara etu esi asụ ya onye chọrọ nwa sụọ igbo ya kpọọ Ifeanyi Nwosu maka igbo nọ na afịazi arụ fabia na-ewepụ igbo na-ewepụ igbo ewepụ histri ewepụ nke ewepụ nke a si wepụdebe igbo anyị ga-amụta ya Ifeanyi Nwosu ụmụ ị na m ga-abịa ebe a aga m epe visit ka m gwakwafa ife bụ isu igbo maka na igbo na-adị m mma n'ọnụ ọ ga-adịkwa mma ka unu kpọta ụmụ unu na Ifeanyi Nwosu igbo nke a bụ nke m na nne na nna ya na-akụziri ụmụ ha igbo n'ụlọ be ha ha jebe akwụkwọ asụrazi oyibo asụsụ ahụ abata ahụ na asụsụ ụra ya igbo onye iji imeka onye iji imeka ebe a na-amụ maka asụsụ ụba anyị asụsụ igbo anọkwa n'ebe a na-asị na mama anyị gwara anyị na papa anyị gwara anyị nna onye bụ azụ ọnwụ n'ebe a na-asụ asụsụ ụba anyị Ndị na anyị onye Igbo. Ndị be anyị kene m unu. Aha m bụ Oriakụ Elizabeth Njiga. Abụ m onye Ikotekpene Akwa Ibom mana di m bụ Maazị Chukwuemeka Njiga. ọ bụ onye oke etiti na Anambra steeti. Aha m bụ oke Okoye. abụ m onye uweoji demere dị n'okpuru ọchịchị Anambra steeti aha nna m bụ Maazị Okeke N'Osu aha nne m bụ Oriakụ Amanda Okeke aha m bụ Ezenwa Okeke adị m afọ iri na abụọ achọrọ m ịmụta asụsụ Igbo anyị bụ nwata onye njem ije anyị bụ Igbo anyị bụ Igbo asụmakwa Igbo ịbụla onye Igbo Because sụmakwa Igbo asị m ịbụla onye Igbo biko sụmakwa Igbo ife niile dị n'ụwa na sigodi asụsụ Igbo ga-adịrịrị ị nọ n'obodo Because biko sụmakwa Igbo